con lo que obere mgbe ọbụla ị na-akwụgharị kwụcha nkwụcha nkwụcha achọrọ m asị m gị chere m ebe ka ị kwụgharịara chi ọgba nsị gị chere m ị kwụchapụ chechere gị afọ ọnụ gị ọbụlagodi nyere m aka chie nri ọbụla ndị ibe gị na-anọ n'ụlọ enyere nwanne ya nwaanyị aka esi agakwana ebe ahụ chaa chaa akwa chere ya bụ nke na idosi m n'ụlọ ka nwa odibo gị ozuolu olu gị nọ nke mụ ya ite sikwa olu gị ma nnu ọ n'isi na isilo nri obi obi ajụlu obi ajụla ala eme Pues mi nene, mi amor. Viêm. Hả? Nhìn đi đây mới càng càng càng càng tiêu cái điều. Đó là lúc cô. Số số đi thì mà nguy hiểm rồi cuối <coughs> đi. Akwachi. Obi. Obi. nke anọ na manche oji. Jikwa 나문요 떡고도 떡밥 아 나자 앞으로 막걸리 예민 내리고 아 저거 어디야 어디 니가 또 와는 거 만나 이제 이제 비슷비슷해 맞아 나왔나 onweghị ihe ọ dị n'ụlọ ebe ka izibudo mmiri chedekwa chedụ chedụ chedụ chedụ obi gbakpọ onye ori maka na iri nne ezuru ezu nke mee na ịbụ onye ori ma bụrụkwazi nwanne onye ori gịnị mee mana ka ngwakwa gị gịnị mee mm. ka ngwakwa gị ọkwa gị wagburu nne akwanyekwana m ije kpee gị n'aka ndị ụmụada ịma ahọpụta obi kwụsị n'ihi ị na-ekwu kwụsị n'ihi ị na-ekwu hmm? mana obere eze nwanne mana naanị gị bụrụ ofu ọnụ nwoke enwekwana m onye ọzọ ịmakwa na ihe nji emere ihe ndị a niile bụ ka anyị wee nyere onwe anyị aka maka na m achọrọ ka ị nwụrụ n'agụụ etu nne si wee nwụ mm, biko ihe na-achọ ịkọwata gị nyechikwa onwe obere oge o oh, ihe ndị a niile ga-akwụsị obiam ebe ọ bụla ị nọ ịba ajọ ihe obere eze na ịba ajọ ihe nkịta ka ị ma na ụbịam biko ma na onwe m n'ezu ya bụ ochi ya bụ na ị na-ezutekwu ma nni ebi obele eze mụ na onwe m na-emekwanye ọ dịrọkwanụ m obi mana ka ihe a ga-emekwanụ obiam nagidenụ m o obiam biko awa ofu ya nchọka m sọsọ ofu ya nchọka emere ọ gịnị bụ ya ihe mebụ na ị ga-aba n'ime obe butekọla ihe ndị a niile ngote ka ije kesasịa ndị mma niile nọ n'obodo tinyekwalu ma ndị nwe ịnyịnya e echefukwana mkpụrụ ihe anyị niile ibukọsịbe ngwongwo ihe a niile ibutebe ebuli ya jee kebe ụmụ nwanyị obodo a eh, eh, mm, mm. gịnị ka anyị ga-eri n'ụlọ ịmakwa na ihe anyị na-eri mm. ama nkọ anyị ọ bụzi mma obi mba mba mba mba ekwutela ebe a biko jụọ n'oyi ọ bụzi mma ọ bụ eh? obi ajụ m jụọ oyi nne dị ndị ama mbụ nata nsogbu anyị ka ịmakwa nne dị kama anyị eburu bie dị nwunye ọ bụ nke nke bụrụ bụlụje anya ha masị gị na ya ga-eri amaka anyị hmm. ndị ọ na-erusoro gwa na m ga-emechafụ ha charakwa owe otu ihe ọzọ ah, echegbu e na onwe gị o oh. m ga-afụ maka nke ha jụọ gị sa n'obi ajụ ya nsị ha n'obi ajụlụ eh. na ọ bụ obere eze hmm? achọghị m okwu na ụka onye ụjọ sia n'obi ajụlụ ee ọ nwere hmm? okwu na ụka ọbụla ọ na-eweta kama ọ na-eweta dị ngozi ngozi si n'aka chi obodo anyị biko mee ka ije na oge adọrọ ka anyị mara nke anyị eme na obere ndị ọ na-erusara ọsịsa na m ga-emecha ọtụtụ ụlọ ọzọ ụtọ anyị ga-esi rute obi nwa hmm? obere eze na-ewu obi mana ọ ga-emechewu obi ọzọ ụtọ anyị ga-esi rute obi nwa Beleza, tanz. Obeleze, obeleze. Mwana yeze yana kosinya. Ojo

now ọrụ mmadụ na-akpọ gị na-akpọ gị ichie nọ ntị kwụba irugo na-aga ebe na-aga n'ile m ka dị dị n'anya m ihe n'ebe na mmanya gịnị o ezigoi ezigoi na ịbịa nnọọ ihe ka ụmụazị ka kịlịkịlị ihe nakwa ya n'anya ọ bụ nnọọ na ezigbo na ịbịa gwuo ọ bụkwa ka e kebe gbazara aga onye na-agba ọsọ onye na-agba ọsọ ọkụ ya ọkụ ya ị na-anụ ọ na nnọọ na ezigara ịbịa gwuo m na ọbụkwa taga jigbo mmadụ ndị ogbu mmadụ na-abịa ha bịa ihu ha nke gị nnọọ nnọọ kwụlụ igwe bịa Gaga, aha mgbe ọ nọchi abịarọ m ịnụ ọgụ a sị ka m mara afa gị mụ na ụmụ ka onye obodo a ike achọrọ m ka mụ na gị na-abụ bụrụ enyi ịchọ ka m na gị bụrụ enyi ngwa buru igwe na ọ bụrụ na ya ga-enye eme gị obi aṅụrị bụrụ isi aja bụrụ isi aja ruo nnọọ n'isi aja oke ka ị chọrọ ka gaba nna ịsịrị na ọdịnihu afọ gị afọ mbụ ọnọchie ọnọchie ọnọchie ife iru ike ga-amata ya ga ife kara nke ga-amata ihe ndị agwala gị ya ọgbọkwa ikpo ya n'igwe akpọtakwara m igwe akpọta aka m isi jee nke ọma mana ebe ọ na ebuluzi jee nke ọma a na-agwa ndị dị ndụ agwa bịa dị nwụrụ anwụ nwazi gị jee nnọọ nke ọjọọ ya dịba ịchọkwa igwe a eji afọ m na ọgba

a ga-akpọ ihe orume mgbe onye ka m ma gwa unu onye onye ti ikene m unu ekenezina m etu a unu ike m etu a biko ọ bụrụ na atụghị ikele mgbe amụ nkịtị ịta e mmadụ ga-esi n'ọrụ bịa nọpịa mkpụ ihe gịnị kpatara ndị a ji na-ekene gị ụta ihe abụghịkwa nke izizi ihe a ọ bụrụkwa nke izizi chaa ka ebe e na-ejụrụ ha chelu mma ji ya maka na ụmụ na gị nọ iburu nwa igwe legoro gị anya ite eri acha acha acha mana kịta ekwupụrụ okwu igwe kedu ụdị igwe ga-alapụ ndị obodo ya jebe mba ofesi agwụ na ndị mmadụ ọnụ na-apịkacha ndị mmadụ ọnụ ya ihe nke akalịkwa anya igwe agbụrụ ọsọ ka ọ gba ọ rapụkwana ndị ọ na-achị igwe na ndị mba ofesi nwere nzukọ nzukọ ahụ maka agamiru obodo a ọ ya ebu igwe gaba obodo ọ bụrụ maka na ọ na-agba ọsọ ihe ka iji macha nnọọ ihe a niile mgbe ibugwago ụzọ bata obodo anyị bụrụ m ụzọ mata nnọọ ihe na bụ na ọ banye ọ gaba ya bụ mba ofesi mgbe nka na-abanye mahadum hmm, anọ m n'obodo mgbe ọ gaba mana hmm? onye ka ọ lapụziri ọchịchị obodo n'aka ka m jụkwa obere ụzọ biko ka anyị kwuo nke gbasara anyị hapụrụ omenala na ndị ichie nke gbasara ha eh, eh. ọ na-alapụrụ ndị ichie ndị ichie obodo anyị anụwa ka ọ lapụ ka ọ lapụ n'ọchịchị ndị ichie obodo anyị ọganeze hmm. ka hapụ nkata ka ụbọchị ọzọ ịba nnọọ mana nke bụ agụụ na nnọọ amakọme ma gbagara ndị ahụ na mụọ bụ dimkpa mmadụ were ego were ego m banye ahịa ị ga-azụta ihe m na-esi rie ọgwụkwọ okwu na ụka na m banyere ahịa zụtata ihe m na-eri ka m pụta bụrụ anyịnya igwe m ihe ọzọ nọzọ bụ fiam ee anya nne na afọzụ ihe nzụta ka m netụkwa ha n'iru mfụ nwata nwaanyị nọ m n'iru na-agba ọsọ ọsọ a na-agba gị ihe agbụọ ụdị ọsọ anyị na-agba na ihe a na-agwa gị n'ụmụ akwụkwọ ọgba n'ụkwụ dị nnọkọ moto ka ọ bụ n'ụkwụ nwa na onwe m wee mbọ ka mkpa mbọ m chụọ ya chụọ ya chụọ ya chụọ ihe ọsọ n'ugbo fiam fiam fiam fiam fiam fiam afọzim ya ọkwụrụ na ihe nke akarịkwala ihe nke akarịkwa mana kezie kezie ka izigbe malụ ka izigbe malụ na nwata nwaanyị na nwata ya afụrụ m ya ya ya nwere onwe ya oyi ụmụ na ubeleze ada anata ntị eh? nne kezi ka nzikenezie gị eji m ka m agwa ga akpọbatazi na ndị ọbịa n'ụlọ iyi enyi nwoke ụlọ chi iwe na m agwa gị maka onye iyi enyi nwoke enyi nwoke m ka metere emete iwe ụna biko ọta nwaanyị amaghị ihe eji egwu egwu anyị kwesịkwa ịdị mkpachapụ anya n'obodo a biko kwa adọkwa m biko kwa ọ dịkwa nna ahụ igwe megwu mfụmoke irugide nchekwe na owu ihe eme onye ahụ bịara ebe a obi m anabatachara ya chaọwa ọkọrọ ụsoro biko gawa kene ka ndị isi enyi na-agụ nke gbara ogbu ka nna nna ihe ihe gị nwanne nwaanyị gị ya nwanne nke a ka e tara olugbu ụdọ ọdịgbo ịma nke ụmụ nwaanyị si eme n'ife eh? eh? na ha si nka na nka asị na nke asị ọnụgwụgwuru nke aka nne na ihe nke ihe nke ị na-akọ ujukwu eme ọnụ dị anyị uju oge ọla uju ma mụwa na omimi na ihe nke akarịkwa n'obodo anyị nka na ndị ụlọ ọnwegodi ihe unu si kunu nye m ka ndị na ero ọkara obi kwụba m agụụ na ite ihe mgbe mgbe onwe m Nna! Nna m! Nna! Onyendiipi. Onyendiipi. Ọ bụrụ na ah, asa asa m ọ bụ ndị mere kiri ihe na-emego eti nna ị na-ebe akwa nna ihe meme kedu ihe mere gị ka ekwesịrị onye ọrịa na-apụ m akpa m n'ime afịa taa n'ebe akpa m ego m niile anapụ m ya taa n'ime afịa n'obodo a kọ́mọ́dé ti ṣáàgì kílébọ̀ nà mọ́ kéko sì mẹ́ onímọ̀gẹ́. ibo ni ìgbàmí ẹ. àmàrà ọmọ náà. ọdí ojú kan ọdí ọjà. àmàrà ọmọ. mo kò dà. náà àpamọ́ sàmẹ́kọ̀ọ́ mẹ́kọ̀ọ́. lórí sàmẹ́kọ̀ọ́. ní ẹbẹ̀ sí ní ẹbẹ̀ sí. ebezina asa ebezina eh? ihe eme bụ na ndị esi e chọpụta onye mere ihe a ticha asam asam asam oh, oh. nke a atọ ya ana nwanne gị nwaanyị na-esi n'aka m nwetakweghị ọ gara atọ na-esi n'aka m nwetakwa gị mana cherukwe onwepụga mụ na gị fụ jebe jebe jebe bụ nwanne m nwaanyị ọ bụ nwanne m nwaanyị nke na-eme gị akwụkwọ akwụkwọ m akwụkwọ m na-efu nwanne m n'anya ị ma nnukwu nwanne m nwaanyị na-anụ ahụ adọkwago edezina ya anya otu ahụ nwanne nwaanyị ọ gị ka mma bịa newe anya mmiri achịcha ibu na agba ịkpọrọ afụ ọnụ mmadụ ebe aka nka aka ọ bụla liga ọ ekele dị na dị gị si na onye ọrụ akụ n'obodo a amara ihe ọ na-arụ ọrụ gị kụọ amara ihe ị na-arụ na <laughs> na abati nke ka njọ nwata nwaanyị adị njọ anyị achọghị ya n'elu chọọ n'ala okwere njide oyim oyim Oyi. aka m ka m gwa gị nke bụ eziokwu anyị anwago anyị anwago anyị anwago emeghị ike anyị mana dere jụụ ọ bụrụ na anyị chọọ ya tata chọcha ya tata niile ma ya chọtara ya anụ gbana tata echiwu gịnị echiwu gịnị nta adịmanụ ya gbuo ya tinye echiwunụ nta nụ ịnọ ebe ahụ ụmụnna ana m akpọ gị ana gị ya ya na ya na nwanne m nwoke nke isi ona na-achụ nta ihe na-aghọta erike o nwere nwata nwaanyị na-enye nsogbu n'obodo a ihe ọ na-ezu n'oyi bụ ntọfụrụ ife ọga mụ na m ji onye ka anyị na arị ka anyị mara ma ga-ejide ya ọ bụkwara na ị ga-enyere anyị aka chụọ onye bụ anụ n'oge ka anyị mara ma anyị ga-anwụ di ya echekọm anyị ọ ga-adịkwana anyị mma n'obodo a nke ka njọ bụ na nwa na-ekpuchi iri ekpuchi enweghị onye ma onye ọ agịga na ekwu iji ọnya ka iji nwa egwu ọzọ ka ibi ya bụ na ọ na-amịgharị parapara parapara ịjọ ka ijide ya kpechikọm ka agwọ ya mịpụ ya bụ ewu ojii dịkwana mma ka a chụrụ ya n'ehihie maka achụghị ya n'abalị enwere ya afịa onye ka iji nwa ya egwu m nwoke afụ ọnụ ọ dịkwa na ofele nwoke ịma mma ka nwaanyị kemgbe igwe gara mba ofesi aga ọwụ na o mesịa na ọ natara e wee were igwe obodo anyị wee nye nwa n'aka onye anyị achịgbu anyị ụmụ nwaanyị ga na-achụgharịgodi ya ime ife ya na ha na-eje ka m gozie e nwere ebe m na-eje nwa agbọghọ ka ọ cha aga ụmụ nwaanyị obodo aga oke mgbi oke mgbi anyị ga-anọ n'ahịa tata ọ bụ tata anyị ga-anọ ebe a tata na-eche nwata nwaanyị a na-ezu m n'ori n'obodo a efu nwata nwaanyị a na-ezu pipi iro n'ori n'obodo a anyị ga-ejide ya anyị ji di ya ihe anyị ga-akụ ya bụkwa onye mkpụrụ ụtọ mkpụ ka anyị akara ka ị chọka na-ekwu okwu nnekwu ngwakwuo okwu okwu chi. onye nwe ife ọ ya eme n'obi adịghị ekwu okwu nnekwu mụ na nwa adịghị eme ka ka ife ya ebe a ka ife ibe m na-eme ọkpata som som ụbọchị niile bụ nke onye ori ofu ụbọchị bụ nke onye bịa eh, ọ nọchie nke ị dọrọ ụkwụ gị n'elu oche ka nkọzi erugo ofu akụkọ ihe eji na-akpọ ọkụkọ ị ihe eji na-atọ ọkụkọ taa ọkụkọ na ụmụ anụmanụ ibi ya bịara mmemme oge gautwa kuwa wotwa kuwa wotwa aga mwe kuwa andro mano boda wago jeba jeba ya kazu na ne kuwa to ka ne to ne ko ka to kuma wala wa jeba Thank you. yeah, bikoze bikoze ịchọka a na-aya gị ka ịba n'obodo na ịchọka na-aya gị ka ịbịa ọkwa ịhụgo a na-agwa ibi afa na-eto na ah. ah. agba gị nkịtị na nke izu ikozena Biko, biko, biko. Eh, aga m ibu ahụ kedu ebe kedu ebe gbara gawa kedu ebe aga m ibu ahụ gbara gawa oyi ọnọchie ọ bụ gịnị na-eme gị kee ya kee ya kee ya gịnị na-eme gị

regular. Yeye ni yabu so sana akanyo. Yeye wemezi. Nani anono me fraka shwe fraka shwe mengem. Na gebe puta wo ma ya ngutu afọ. Ibe bisa ibe go na ko mi fa ngem ka sikira ba. Ibe go. La engo wetu go go egi egi ya chalo chalo chalo chalo chalo let's go. Let's go. Ya wanne wanne wanne chalugur chalugur boduguri ba. Hmm. Oputa luna aflo ba. Ya? onye ka ịbụ a ga gị onye ka ịbụ a gị a gị onye ka ya bụrụ ịma n'obodo a ịchọ ka m gwa gị agwa ọpụtara ịma onye mbụ n'obodo a iti ime onye mbụ madam sekam ịgwọlọfa iti ime onye mbụ ahụ ya nwa na-emesi ihe ike obodo maka na iwu awa apụgo ududoro ebe a na-akpọ maka na-akpọ maka anị kobo kobokobo maka na igwe anyị pụ unu ha chi ilete ilecha anị niile n'obodo a abịa mana ka ihe na-akwa nwaanyị dị ime ọ na-agakwa n'onye tụgharị ya utu si n'ọrụ mmụọ na-enete ụmụ n'anya jirikwa nwayọọ bịakwa nnọọ bịa na-ete m anya na tebụl ụmụ gị maka na ọ bụrụ na emeghị ụta maka na ọ bụrụ na ọ dịla ụta ihe dị igbo adịghị ịghọtago ihe dị igbo ọ ga-emekwa ewu m ga-apụkwa na agwa m oro m ga-apụkwa agwa obere eze ji nnọọ nwayọọ bịa nnọọ n'ofe m bịa na-ete m anya ana anyị ga-enye ya ndị akpụta ego ego gị ya ezigbo ego ị na-eri na eriju afọ ndị be gị a na ya ka a sịrị na-enweghị ihe ụmụaka abịa ụkwara manụ gọt gwere ndekwa nne ka m gwa ya ọ bụrụ na-abịa na weta ihe na tebụl m ugbu a m ga-afụkwa agwa m m ga agwa obere eze ị na-anụkwa m ga agwa m ara ezigbo ara gbachie gị ntị ị na-apụ oke

uru ka ife si dị nye wee ihe ụmụaka ọ bụ ya iwe si na ala na-agba ihe dị bụ omekwe nwanne iche iche iche ife agwa obele eze iche ife agwa m iche ife agwa m agwa m ji ife ihe igwe ga-eme nwanne iche ịfụ agwa m chelugodi ụnata ịfụ agwa m hapụgoro okwu agwa m nwa agbarakwamo amaghịkwa onye m nwanne amaghị onye bụ mana ịma onye obere eze bụ mana ifeleba agbamakwụ ya ị ga mezi ife anyị chere ime ya mmezi ife ime ezigbo ọrụ na-agwa gị mezi ife anyị chere ime gị mere ya anyị chọrọ ime n'ọbụla m na-enwere m nche ime mee ya ka anyị fụlụ nwanne echi ifu ihe m ga-eme ọbịa ọbịa nche ifu ihe m ga-eme nche ifu ihe obere eze ga-eme ọbịa Nó còn Mà đâu sẽ không Mà đâu sẽ không More than one naira ó sọ. Ọ̀rọ̀ sẹ́kẹ̀ ọ̀rọ̀ sẹ́kẹ̀ bọ̀. Ọ̀yìn ìgbè ní ìgbè ní ọ̀rọ̀ sẹ́kẹ̀ bàtà sẹ́kẹ̀ bẹ́ẹ̀ o. nke ilu gị dịzi ụta ọ gịnị na m anwụrụ ma ọrụ m akụgo ndị akụ ndede nke taa dị egwu mana chelo ị ma na anya dịrọ mma akwago abịa ịgwara enyi gị nwoke a na-akpọ eh, ọnọchị maka ọrụ nna kezi ka ị ga-esi na-ekwuzi ụta mụ agwagwo gbara ọnọchie ngwuru m ga maka ya m ga maka ya m ọnọchi oyi ọbụla gwara ọnọchi enyi gị nwoke ụzọ gakwana m nkụ ọzọ m nnọọ ndị mana ewepụ ọnọchie anwụchago m na-akọkwana ụnọchie mana chelu onye igbuche ozi ilu gị obele eze ka eke ga-esikwa onye dote ekpuchiri m iru m ọrụ nna ga nna nna dị ekpuchi iru ekpuchiri m iru mana nna nketa apụka iche mụ amadị m ka o si mee ma ncha ncha ncha ị ga-ejikwa nwaanyị na a ị ga-ejikwa nwaanyị na-aga ya

Iruga. Iruga. Iruya. Ọ gịnị ka iruya nọ? Ah, ọ nsogbu adịrọ. Biko, aghọtaghị m ihe na-agba na-eme eme oh ya na nwanne ya nwanne ya na ya anya. Nke na-emezi anya na ezigbo Ya, oh, ọ dị nsogbu biko ọ bụ na onwe nne dị n'ụlọ a biko bute ya na agụụ na anya wachazị m agba ebe a biko gasị ah, <laughs> ike mmadụ anwụkwuo ebe a hmm, nke ihe ga ebe ka a agbagharị gị n'afọ ọnụ gị afọ ọnụ ikorobịa dị ka iri ka akụpe <laughs> o jere abịa mgbe ọ ga-abịa na-aga n'ụzọ ikuku n'eku Obeleze, obeleze. Wherever. Bịa resi anyị ya ga-ejitachi. Bịa nne. Anya ga dị ụta, ọ kapịnta kụrụ ya. Ị na-afọ anyị kere anyị ekene. Nna ụlọ ịka a na-abụ ị na-echi ntị. ama m otu esi eme ụdị mmadụ a akwụ ụdị mmadụ a esere nwa rapụrụ na ya gee nne nya ị na anya n'iru iru m atụrụ gị ụjọ nna gị okwu ị na-ekiri nke isi anụ ya ịgụtara na mma ya ji ndị chọka etinyesiere gị anyị na ekiri anyị ihe ga-eme na ị ga-eji gbara aka gị gbara onwe gị n'aka anyị bụ na ị ga-egoro anyị mmanya ma ọ bụ ngwa ngwa na-ele otu ekpeme otu ekpeme nwere onwe gị ịjụkwa onye osisi agwụrọ gị ya mara mama biya ji na ngwesizie gị ihe eji wee bụrụ biya ji n'obodo a ihe na ka o doo gị anya ihe eji na-akpọ m biya ji original bad boy chelu chelu chelu chelu chelu chelu amara m ewo chelu m n'anya kịta ewo nna nwanne ala ụmụ abụ ihe ji original bad boy a na-ama aka onye maaka aka fụ n'anya nwa na ebe a chọrọ iji m gwuo egwu m ga-ejizi ya na kịta ya etinye original Igbo bad boy. B.I.G. Igbo bad boy. B.I.G. Nna ya tie si ike. A ya tie si ike. Ọ bụ na tie si anyị kịta, nwere bọtụla seka gị ka akwa. Odozi anyị na mabiri ebe anyị tie pere. Oji kwa agba abịa ndị ọcha, ya ndị China ndị a na-acha ka ihe a, iji wee gbagbu ya. Ma ha na-eme ha na-afụ. Mpoto mpoto. Poto mpoto. Потом, потом. Протом. Dia infono moto kan wana ta kakan yibo. Mo e tin sigara e. Ajori ni ata to meja ni ofondi. Isoro kan na ta ki oyibo, moto ka ki oyibo. Wọ́n ní mi mẹ́ kọ́ bọ́tù nísì. Mo ta kórè ta bọ́tù. Gbọ́dọ̀ oge mo ta kí tó gùtẹ̀.

ka a na-akpọ gị obele agụ gị nga na-akpọ gị akpọ gee ntị obele eze ka ị na eh? gịnị obere ogbenye na nwayọọ tupu m ebido gwụwa gị ji mmanụ ebe a tupu m ekwuwa gị mpịtị ebe a achọrọ m ka ịza m ajụjụ chọrọ ịjụ gị ịtaji ego ole iji na m anya n'ebe anyị gara ịṅụ mmanya ọ dịghị ka ị ga-amasanwu m aka ọ dịghị ka ị gaa anwụ ha ka mụ na gị aga ma nwa gị taje ego ichefugo na gị na igbo bad boy ị na-eme enyi nwoke wee gbarie m n'iru ọra m ga-agwụ gị na n'iru ọra nọ m ga-awụ gị maka ị na-echere m anya ọ dị ka ị ga m na ebe a na-aṅụ mmanya ọ bụrụ na igbuwe obi m abụọ afọ ụdị iwe dị m n'obi maka gị ọ bụrụ na ịkpọrọ ya ma ga onwe gị obere eze maka otu eze emega ya n'anya kịta ihe ebubo obere ogbenye ihe ga-eme bụ na m ga-eticha gị fọcha onwe gị onwe gị ihe ha na-arụ binera mtiteni binyope ojo oh, na masa biya ji aka ah, ah. mtiteni mo bi sam ah, here ambo itaje ego ni e masa biya ji aka imerige mena wa here convoy jiro na eku taa ira ira masa ma aga ezibega aga bo obeleze ọbẹlẹsẹ ọbẹlẹsẹ nìkú wọn náà yé ṣe yẹn náà kọ sí Jelibo, uwe ebele eze n'obodo a, ka nna nna lesiri ya, nwụọ naanị n'igwe mmadụ. Nwa ya, m ga-anụ ụnyaahụ. Bye bye bye. Asa. obere eze nna nna nna nna nnọọ o isi na nna si gịnị ya ka nzie n'ihe ya ya ife ozi ya m bịa tie ife nna ọ dị hmm. eh. oh. gị <gasps> ibu ya na obere eze enyi nwoke abịago tie ya ya tie ya oji ya si ya na mkpọsọ ọzọ ọ nwere obere eze n'obodo a akwa na ahụ ka ọ gara ada ị na ihe nna nna m kevin nna m nna m Ọ̀nà bíà. Nyakasa piano. Nyakasa piano. Ọ̀pọ̀ ọ̀pọ̀ tina na nsu. Na ọ̀yà na nsu ni ilé na nsu ni maya. Mwa na nsu ni ilé na nsu ni maya. Tẹ tẹ tẹ tẹ tẹ tẹ. Sọ̀rọ̀ ẹ̀gin. Sọ̀rọ̀ ẹ̀gin. Sọ̀rọ̀ ẹ̀gin. Sọ̀rọ̀ ẹ̀gin. Sọ̀rọ̀ ẹ̀gin. Wọ́n ti dé bàbá yẹn. Lẹ́yẹ lẹ́yẹ ti bàtà náà ní oṣù. Ẹ obìnrin mu obìnrin mu. Olha a luz! Oh, ụbọchị ya bụ nke onye nwe onye ohi ụbọchị nke onye nọ onogwu ga-anụ ya bịa nwoke m n'owu anyị na a jekpọrụ m n'owu gwa anyị na a ụbọchị niile nke onye osi tí wọ́n lù kàbí ní kọ́lá àjẹ ìfúnni mi ò dọ̀ wọ́n ìfúnni mi ò dọ̀ wọ́n iye mi yẹ gabu ma gabu iye dumu ọdún ma gabu iye dumu ọdún iye gi ma ndị ọzọ na-atụ ibe ihe na-eme ihe na-eme iye mi yẹ gabu iye dumu ọdún iye ma ndị ọzọ Oye òwú, oye òwú ga dúró. Ọ̀rẹ́ mi olówó arúmi n'obodo anyị arụkwa ee olówó kedu ihe o nwata nwaanyị zuru oshi n'obodo anyị ohe obodo si ka a gị ebe ka ya bụ nwata nwaanyị nọ a nọ n'obi eze n'obi o ee onwego ndị okenye bịara ebe a mba ke maka ndị nze na ọzọ obodo anyị mba onwebụrụ ndị nze na ọzọ ka bịara n'obi ị mere ọfụma ihe ị ga-emere nkịta bụ ya ị ga-ete ka ị kpọrọ m ndị okenye obodo anyị kpọkwazie ndị nze na ọzọ si ha bịawazie na eze ka m jewe ebe ahụ ozugbo biko ebukwa n'oge o jee ọsụsọ ka a aga m ogige ga-emecha àtẹ̀lé kú olówó àtẹ̀lé olówó àtẹ̀lé kú olówó yẹtì yẹ. ayé oyi o ayé ọ̀wọ́n kan máa ń yàgò ojú orí mu ẹ̀ ọ̀ya ọ̀ya ọ̀ya wọ́n lè sùn pépé rọ wọ́n lè sùn tọ̀kọ̀ wọ́n lè sùn tọ̀kọ̀ lọ́wọ́ kẹ́kọ̀ọ́ ní yín wọ́gá má ó sùn bẹ́sì mú wa ó ní oṣù kẹ́kọ̀ọ́. iye gòsìrì olóòwò. ṣe ṣe ǹdẹ́ owó mi. ewu náà ń wà ọ na-ezu ntụfụ ọ na-ezu uwe ya ọ na-ezu ntụfụ uwe ya ọ ya na-ezu ihe niile a na-ezu n'ime ahịa arụ ọnwa na-ezu ya o nwere mgbanaka Aku mau mgbanaka ọ na-agba m jiri mata ọcha ahụ zuru ya mgbanaka ahụ oyibo oyi mgbanaka aku mau nwa na-agbara ọ dị n'aka ya ebe ahụ ọkwa m natara ya akpa m na anatara m ya aga m efu ka a na-akpọ onye a arụ ozugbo ozugbo echi nwata nwaanyị gịnị bụ afa gị kọ̀yìn má yà fàgẹ́. ọjọ́ nínú àṣẹ ìfà. ìyẹn bẹ́ẹ̀ dara. a fi ẹ̀rọ yẹn ṣe ẹgbẹ́ mi. kí ni bá sọ yìí. Nwa maazị eze nta nke nwa. Ee, eze nta nke obodo anyị a. Ologho. Arụ. Obi gị adịghị ajụrụ mgbe ị na-ezu ohi. Abịa abịa abịa. Biko. Biko. ihe naanị nwanne m nwere n'ụwa onye ka ọ bụ obere dị n'onwe na-abara m n'obodo ahụ ishe a na-ekwokwu ma ebe a ka a na-ekwokwu na nwanne nne nso ọrị ọ na-ekwokwu ya ọmụmụ ọ dọrọ onye ọbụla anya ihe iwu obodo anyị kwuru gbasara izu uchi iwu obodo anyị kwuru maka ori ogbu onu makwa na igwe obodo anyị ọ n'ụlọ ya na ndị bịa mere njem bụ ofesi ọ bụ eziokwu anyị ga-akpụ igwe ebe anyị na igwe eji ekwu okwu wee gwa ya maka ụkwụ akpara ihe ọ ga-ekwu anyị ga-akpọkwazị nwa nwa igwe bụ onye nke igwe hafere obi eze n'aka wee mee njem anyị ga-amakwazi ihe ọ ga-ekwu abịazie gbasara nke nwata nwaanyị abụ onye ori <laughs> gị na ndị otu gị unu ga-akpọli ya jee kpọchie n'ụlọ nga ebe ahụ ka ọ ga-anọ ọ ga-anọ ebe anwa ganye na anyị emesiri nyocha gbasara ori ọ na-ezu ọ bụrụ na anyị chọpụtara nwata bụ onye ohi mana ọ bụrụ na anyị mee nchọpụta na ọ bụghị onye ori anyị ga-atọrapụ nwaanyị a tapịa ọnaba obelensi obelensi ana m ayụ unu biko ọnụma na iwu m juru n'obi megị na iwu anyị mesịa nyocha anyị ga-eme ya olórí bíi tó. ẹ má sùn. èfuru nká ọmọ yẹn nká mu yẹn kẹta àgàbọ̀ yẹn ndụmọdụ dịrị gị nwa na nwanne gị ya na ndị ọzọ na-achị ịmalite ụdị agwa mkpụrụ ihe azụrụ ọmụma ọ bụrụ na ị nwere ihe ị ga-arụ jee chọọ 两位呀，两位呀，两位呀，哎呀！ ọgìnì ni wọ́n mọ ọgìnì ọgìnì ọdẹjì ọdẹjì níjẹ tó kí wẹ níjẹ tó kí wẹ. agamari iye de ti iye de bẹ obodo agamari iye de eme ebe ti bẹ ya obodo agamari iye de eme ayi gamari iye de eme ebe si na ebe si na. ewu ká kálí gbogbo obìnrin lẹsẹ ọgbà ìgbàlú obìnrin lẹsẹ. ọgbẹ́ni fẹ́ de eme ebe si na ebe si na bilie bilie nwa dị obodo anyị ga m ihe a ga-eme ya anyị ga m ihe a ga-eme ya ebezina bilie bilie Alô? Né, o quê? Ulu! Ulu, viu? Eu vou ganhar um lemon, um Kuna wakun nani wanda wayi mabia kuno kuno bikon kuno bikon. Sabda wanda wa ni na na ya ungo. Nani ya ya mwezo no wono. Kuno bikon. Iya abu ya ke duburan wajen akwa. Ihe na yo mubo no. Abu ya mu ke bebi. ndị nwere ike ịtọhapụ nwanne gị nwaanyị bụ igwe obodo a ma ọ bụkwa na mmadụ ọha dị n'ekpere hmm? ike ma iru ya na gị bụrụ ụlọ ome obodo anyị ị ga-emewe n'ihe zọpụta nwanne m nwaanyị ụlọ obigo onwe ihe m ga-akpenwu hmm? ọ bụghịkwa na ị ga-abịa kpegbu onwe gị n'akwa bịa ka ị nawa ụlọ ma bigo Hello, Bikon, Bikon, Bikon. Diyan naman, diyan naman. Ang ramiya din kami sa diyan. Nawa na na uji ko, na na uji ko, Bikon. Diyan, diyan naman, diyan naman. Diyan naman nun. Bikon, ano. Mam na nga. Ano, Bikon. Diyan na nga. Bikon, ano. Diyan naman, diyan naman. Ang ramiya din kami sa diyan.

ne? Ne bakayım o? Ne bakayım o? Ne habu komiyadını? Ne ne? Ne ne ne ne yaptım? Kakaliku kopyalayasın ne? 고마워. 까가르고 그래서 냈네. 낸 까가르고 미안. 까가르고 그래서 내비고 냅다 냅다 냅다 믿고 그래. 내비고 내내 막아. 내 받아. Ha ha ha! Números Números ndị ada ekele m unu ụlọ emekazi oke akpọrọ kpọrọ unu ọkwa maka okwu ada anyị nwanyị obere nwa nna gara anyị ozi azụrụ ozuru ochi na ndị obodo si na a ekwu ya ọkwa ya ka m sị ka m kwutukwu unu mana ọnwa anyị bụ ụmụọkụ ndị na-ekwu ekwucha n'ọgbụrụ obodo ihe anyị kwuru ga-eme unu ga-anọrọ ebe a egbuo obere nwa ahụ mba na ya makwe ka o mee ọ ya ka m si ka m gwa unu na-echi ka a ga-etinye ọnụ n'okwu ada anyị nwaanyị ahụ obi ajụrụ nke a si n'ozudo ori anyị bụ ndị ada anya agaghị anọrọ ebe ahụ gbuo nwa a ga-etinye ahụ ọnụ mana anyị bụ ndị nkwucha ọgụ obeleze ndị ọbụla oge ntị alụkwa na nga na-ebuju ute agụụ ekpuru ibugo opeleze opeleze opeleze opeleze ewo nwaanyị eze ya Nilitajompa mwando beleza nuta Amonga ajo Wọ́n túta mẹ́lí fẹ́ bọ̀lọ́kẹ́ àmọ́kò àyíké gbígbọ́ wíyókù ọtúbọ̀ sí ọ̀la àmọ́kò àjò ọmọ ti sí èyí tọ́ sí anẹ́mẹ́nu àmọ́kò àyíké. Bẹ́ẹ̀ náà, kìnìyẹ́ tí ó parí. dára òkú òkú dára o kí yé má lè lè kí ara kà á kó yá yàgà tí ọ̀nù yàgà tí ọ̀nù yàgà náà tó mbọ̀ bù nà mbọ̀nà ẹ̀mẹ̀tẹ̀ ẹ̀ka mọ̀rẹ̀ yà dẹ̀ o àti tí bí nìyọ̀ náà yà n'ogbó yàgà náà tí ọ̀nù ẹ̀mẹ̀tẹ̀ ẹ̀ka mọ̀rẹ̀ yà náà ọmọ kan mi yóò wò dára àbá àbá àbá àbá àbá anyị abụọ jisi n'ọnọ ife ndị be anyị na-ekene m unu a sị na akpa akpa ọ bịa mere o ji abụrụ di na nwunye tikọọ isi ya ọnụ ihe m ji wee kpọpụta unu n'etiti ọrụ obodo bụ ka anyị tikọọ isi ọnụ wee were ofu obi kwete n'ihe anyị ga-eme hmm? ihe ọbụla anyị kpatara ebe ka anyị ga-ebulu jee gwazi ndị ọrụ obodo oh, ekwenụ mkpebi anyị ọzọ dịka ibe bụ na anyị kpọrọ igwe obodo anyị n'ekwentị kọwalụ ya maka ọnọdụ a igwe wee sị na anyị ma ihe iwu obodo anyị kwuru gbasara izu ori igwe gara n'iru wee nye ntụziaka ka anyị kpebie ihe anyị ga-eme nwata nwaanyị ya kpatara nji ndị isi ndị ntorobịa ndị isi otu ụmụ nwanyị ndị nze na ndị ọzọ ọ ga-abụ anyị nwee ofu nkwekọrịta anya akụzie n'ọrụ obodo nna nna chọọ onye ị ga-akpọ dupụta kwaba okpu ngwa som ọdụ uje ọsụ na abụọ na-eje m soro ka je sọsụ na abụọ mba agabe oke m nọrọ Thank you. olóhùn nípa àgàmọ èfu àná èfu àná àgàmọ èfu àná isi ya ebe a ịpụta ebe ọzọ aga m agwa nna na ndị otu gị ezigbo ihe itinye ego obodo na nnukwu oke ihe mgbu okwu gbasara gị ekweba anyị rala ụla ọzọ gị na-ebiala nwata mana atọ ka ebi ndewo ndewo ndiche ndiche naendaka ono ndiche ọlọchie ọlọchie nọ ka ezi ihe na-eme ebe a ka ezi ka unu si bido mgbaka adịghị ime ka mmadụ ebe unu ma na ọmụnwa gaa igwe eze nwa nyere ikike ikpe ụdị ikpe a kemgbe ọ gara njem ịfụ na ikpe niile a na-ekpe n'obodo a kwụ ọtọ na na-agbazu m izu azụ ọ ịgwakwa gị nke bụ eziokwu ịgbakwanyere ihe ewu na-ata ọ bụ ya kpatara anyị ji wee tinye okwu a taata mgbe ị ga-anọ ka anyị nụkwu ọnụ mmiri okwu gị anyị anụgo nke igwe obodo anyị anyị maara ọfụma n'ọgị nwa ka igwe ha nyere ọtụtụ obodo a wee mee njem ọ maka gị nwa mere anyị ji wee tinye ikpe kaata ka ị nwee ike nọrọ kwuo uche gị ma gwakwazi anyị ka o si dị gị n'obi gbasalụ nwata nwaanyị abụọ okwu akpụ n'ọrụ ọ bụrụ nwa maazi eze nta ọ ya olórí à ìbúrọ́yà ilẹ̀ kiri oyin orí oyin àlẹ́ ìrọ̀ lóyìn yóò lè sún oyin wo ntọ́fù. ìbúrọ́yìn olórí ilẹ̀ fẹ́ bá ayé kí ìbú àgbà àgàmọ́ èfù ọ na-esi pipi ịrọ n'ohi ihe ọ na-esi n'ohi wụ ntọfụrụ ezigbo onye ohi ama ama n'obodo akọ ọkụkọ ewu ego ihe niile na-ekwu n'obodo a ebe ọ bụla ọ gafere ihe kwuo nwa ka gị gụwa nna nna ya ọchie kedu ka isi manụ nwata nwaanyị a na-ezu ori ya niile a na-ezu n'obodo nwe ihe itidere aka ị ga-asị n'ọya ka nwata nwaanyị azụ ọ bụ na i chetara ọsọ onye a ka anyị chọrọ ọsọ ụgbọ elu ala i chetara ọsọ ụbọchị anyị chọrọ ya ọsọ onye ori fon na-abịa ọnkụ sị na o kpuchiri iru ya nna nna ya onye mụ na gị na-abụ furu n'ahịa kpuchiri ihu ya kedu ka isi mara na ọnya na-ezu ori ya niile onwe ihe iji aka na ị ga-asị n'ọnya ka nwata nwaanyị asị ọ nọchie o nwekwanụ nwaanyị anyị jide nwa a n'aka ya mụ na ezi ọyị m na-apịa oh. ka nwaanyị na-eti onye ori onye ori nsi ebe m nọ wee oh. kụgba ya bụ nwa atụkpara ka akụgbo ya akụgbo nwaanyị sị ka agbara ya jerebe igwe agbara ya je anyị afụla igwe o n'owuwe ife pụtazi anyị na ya wee kọrọ nwaanyị anọkwara ebe a isi na nwaanyị anọ ebe a kpọpụta kịta ya bụ nwaanyị nwaanyị adarakwana onye ị nọ na agba egbe ya dị n'iru gị afọrọ m ya wụ nwaanyị ebe a bịa bịa agada ogwu tukwuru anyị nwa nkwọ tukwuru anyị ọ nọchie nwa nwaanyị a nọkwa n'ebe a kekwe n'ebe ọ nọkwala chelu ụnụ afụrọzi nwaanyị ọ nọrọ ebe a afọrọ m ya ebe a o nwere onye n'ime ụnụ ma ebe nwaanyị ahụ bi unu afụgo ka anyị kara isi were aka anyị kutere nwaanyị abụọ ọ bụ maka aga m efu ajụrụ obodo a na-akwụgharị atọ ezuori atọ ha ga-ebo ya gịnị nwatakịrị nwaanyị a mere ndị a ga-ejuwe gbakọ ọnụ kwụnye ori ọ bụ na bụ nwata nwaanyị a ka ha ga-ịkọ nwata gị na enwere ihe ome ka anyị kara itije ozugbo gbupụ ya unu nọgide kama unu ga-achọ ihe bara uru unu ga-eji ndụ unu mere unu a na-agagharị acha asịrị unu ga-akụ achọ onye unu ga-ebu uri unu ama ihe ya ọrịa unu bụ nwata nwaanyị a ga-ebutere ya unu ọma chafụ obodo ya ndị agafụ agafụ obodo ahụ na-ezugharị ori atọ ha ga-ebu ori ya ọ bụrụ na anyị ọ bụrụ na anyị ma ọ bụrụ na anyị ma agụ anyị gara ịgwa anyị na adịghị ka ibe n'ọnụ onye akọnụ uche anyị gara ịgwa anyị na-adị ka ibe n'ọnụ ofu onye otu nwoke ahụhụ ọ bụ ihe ekwensu na-eme na-abụ okwu dị ọkpụrụ edebe ọnụ ọkpụrụ kwuo ya bụ okwu otu a ndị ntorobịa obodo anyị unu ga-anara ntaramahụhụ maka ebubo asị unu bụrụ nwata nwanyị obere eze nwanne gị nwaanyị naba

أقول نعم أقول نعم أقول نعم أقول نعم Nika, Nika, it's good to hear that. good at farmer? Ay, no, one more. Ọmọ ẹ̀jẹ̀ ti bọ̀ jí ní wáyọ̀ ayé. Ah, yé jípo yáyáyáyá yìí. Ah, ah, ah. mana chere ihe a ọ bụrụ ibu nnukwu mana chelụ eh? unu chi enyi nwoke anụwa amaka m nọ ya bụ nwa nwa igwe ọbịa eh? anyị na-elikọ anyị na-akpakọ ojibela uwe ya kezi ka oge esi hapụ ịgwa m nọ m enyi ya nwoke nna ihe nke a tụkwa m n'anya eziokwu nke bụ na ọ bụrụ na ya eme dị ma ọ bụ ọ bụ na ya gara ebe anya ka dị mma biko aafụgo m ọfụ nke biko mana nna nna nna nna na ndị otu ya nna nna obere eze hapụgo m nna n'ihi na afụ m ụfụ Ọnọchie nnọọ. Ọnọchie nnọọ. Ọbeleze. Ekwulu. Ọbeleze nọchie. Ọnọchie nnọọ. Mba, chukwuru anyị, chukwuru anyị. Ọnụ so. Chukwuru anyị ka ị na-enweta onwe gị. ọ na-ebelatakwa na naghị eme m ebere ọ na-anatakwa obi ajụlụ biko gwa m eziokwu ọ gịwa bụ nwata nwaanyị a na-ekpuchi iru ezu ori achọrọ m iji ohere a wee sị gị daalụ maka ihe ọma niile megoro m na ndụ m inye m olileanya mgbe nne m nwere olileanya ewepụ gị ama m ihe nkara ime na ndụ m sochukwu bụ ihe ga-akwụ gị ụgwọ obi nke ka mkpa bụ na ịdị ndụ n'ala ndị dị ndụ were ọnụ gị na-ekwu ha amakwanụ m na ọ dịrọ mfe ọ dịrọ mfe maka na ihe a niile ị na-eme aghọta nnọọ etu o si wee dị n'ezinụlọ unu mụnwe nghọtakwana na ị na-eme ya na obi ị nwere iji wee na-enyere ndị obodo aka mana ọkwa n'ori ka a na-ekwu okwu ya ọ bụrụ na ejide gị kugbuo ịnwụfuo biko onwe ihe ọbụla ị mee ka mmarụ ma ọ bụ ga-emeri gị mana nke ka mkpa bụ na ị ga-arapụgoro ori ya n'ezu biko na nwere onye oriri enyere aka anụgo m ife ikwu mana nkwa nnachi ekweghị site taa gaba n'obi ụmụ agwa ọjọọ ndị anyị na-akpaghasị mgbe nwa bido tata ka ha akwụsịgo ma mmezi ọzọ ṣe wá dúró má ṣe wá dúró wọ́n ṣe wá dúró. Daalu nù ọgẹ ọbẹlẹ owe oke ọdọ mma ti gbogbo owe bẹ mmiri jidere na owu na aka n'ọnụ ẹ n'ụgbọ ibi ya nwụrụ oge ahụ na ọ bụrụ ya nwanne nwa abalị ya nwanne nwa. Ee, a na-eme. Wee ga-anụ nwanne nwaanyị. ị bụ ngozi m ji maka ihe ọbụla chukwu chi egolo taa onye chaa chaa na unu na-abụ nnụọ ihe m ga na-ahụ bụ oyilu oyiru mana unu mana unu ihe ga-eyipu nwa agwaghị onye ebe ka na eji ego ka ihe ọkpụchawa n'ata akụkọ adịghị ọ ga-abalị onye aha na-ekwu okwu ya oche enyi m nwoke obeleze obe obelezin mwana yeze yana konsina ojo Baby achụla nwa n'obeleze anata akpụnwa achụrụ nwaanyị siri ike omeka nwoke akpụnkụ anyị kelere na ajọ nwa nwa boloke akpụnkụ anyị ke ịgwawa ya okwu ọtụkwasị ya ụla akpụnwa achụrụ ọmachisie yi ntị